na ọrụ n'obodo mepere emepe ugbu a gị hapụ m chọwazie ndị gịrị ahụ ofu ma ncha ma ncha hei mụwa onye gwara gị ya amị afọ gị n'anya hmm? kịta arụgo m nnukwu ụka ekpere n'obi m sọ gị gara ekpe ebe a afọ gị n'anya amị hmm? amị m kwuru eziokwu eziokwu m ije ụwa siri ike ije ihe ọjọọ m mere ụwa kedu ihe mere ihe ji esiri m ike onye gachara mahadum nata asambodo nka na ụzụ nọrọkwa n'ime ya enwee m ọrụ enwebe m ọrụ kemgbe afọ isii onye ọbụla jizi m eme ihe ọchị n'obodo a chai unu na ọ ga-akara m mma na m jiri aka gbuo onwe m ee ka m nwere onwe m kama ụwa ga-eji njakịrị asa m ahụ N'egodo ebe m nọ ikemike onye gara mahadum na-arụzi ọrụ ugbo ka nwee ike itinye ego n'akpa hmm. chai onye atakwala m ụta ma m kpebie ime ihe dị agha na ndụ wepụtara ego niile akwụrụ gị mgbe di gị nwụrụ ka m ị gara iji ya mere onwe gị ihe bara uru asị m ma na otu a ka ị ga-apụta asị nwere na-ahụ ọgwụ tụpịtụrụ mazụ ntakịrị sị m na nlekwa otu ndụ gị ga-adị Aga m iwere ego ndị ahụ zụrụ m ụmụ ọkụkọ toro toro ewu eji ha na-akpagharị na-emere m ụzụ ma mara na enwere ihe dị ndụ m dụwara ịdị ndụ ịdị ihe ndụ ọwụ ha nwoke nwere ụmụ okorobịa ndị ọzọ nụcha n'ime obodo ịchọ ọrụ na-alọ ya si n'ụlọ ọrụ ya baa n'ime ụgbọala ntụ oyi a na-atụ ya nwa m nwoke si n'ọrụ lawa ya echi n'ubi mmadụ yọpụta bụrụ mma obi onye ihere na-anya eme onye ihere na-anya eme onwe gị ọ naghị eme gị ihere lagodi lee ndụ gị gee ntị m agwa gị agwa gị sị gị gaa gụọrọ m dọkịta gị sị na ị ga-agụ na ị ga-agụ material na demetemete gịnị naanị gị na Chineke na-amadị gị kpọrọ ya kemgbe ị gụchara ya ejirila nne gị ọkụrụrụrụrụm nda dịtọrọ ka nda otu ịdị ka ịdị agbagoro na agụ gị toni ga-echewere nkwụ ndị ahụ agụrụ ga-awa gị nke abụọ agụrụ ahụ ga-agụgide gụba ọgụchi mkparịta ọ

Awadabrobi. Kuzere na nai. Eh? Amere wagi ule. E Ikunu. Ikunu nyere na ya. Nyere na ya aka ka nyere nwa ya aka nyekwa na ezinụlọ anyị aka. Hai! Mama. Biko ị na-esokwara m aka ọzọ. Ọ wụkwala m mesa m aka ọzọ. Ka ihe ọ oke mgbe ọnwa atọ ikwere m nkwa tinye ipad o mgbe ọnwa atọ ikwere m nkwa ipad Tony ihe m na-anụchi na-agwa m bụ na nwee ndidi na ọ ga-adị mma Tony kemgbe ihe a ga-adị mma kemgbe ọ ga-adị mma Tony ike ga-agwụla m ike agwụla m Tony ihe m chọrọ bụ ego hmm? ma ego adịghị ịhụnanya agaghị adị ihe oge na-adịghị anya ihe niile ga-adịcha mma biko echekwala ya eche ịhapụ biko ayọrọ m gị biko sọ gị bụ ịfụnanya m sọ gị bụ olileanya m biko ahapụla m biko ị ga-egbu m egbu nne m biko m na-agwa gị nwetụrụ m ndidi Hmm? Eh, ihe ga-adị mma ọ dịcha mma ihe ọbụla ị chọrọ ga-emere gị mana biko nwere m ndidi ịnụla nne m nwere m ndidi ọ ga-adịcha mma ịnụ biko naanị hmm. ofu ịhụnanya ịhụnanya gbakwa ọkụ ịhụnanya ya gbaa ọkụ ke ihe ọ nwe ndidi nwe ndidi tuni aga m enwe dị ndidi a ruo mgbe ole tuni tuni m gbalibere gị tuni enwefela na ụmụ ndidi okenye ihe a niile na-emecha nga ike ya agwụna m ego ka m chọrọ biko hapụ m aka biko ijenu ijenu ije ụwa siri ike ụwa siri ike odogu oge gara aga teekwana ọ tegokwa na ka ọdị adịrị na adị makwa na m na-achọ ọrụ ihe ọbụla ihe ọbụla ka m na nweta ego ịsa efere Everybody here. Lenny and Lenny and only Grasco. After to do that, I will pay. Bang bang bang big. Eweliwe, eweliwe bang. Eh, ndame. Mükemmel ya. Hepsi ọ̀sán-di òwe di o ẹ ẹ ọ̀sán-di òwe àmì nwa àmì nwa kẹ́gì. bịa bịa bịa bịa. Tony ah, elee ihe ọ ka emerichi hapụ m aka Tony hapụ nụ m aka. Amị ah, were ya nwayọọ. Ngwa ee eh? chekwara o elee iPad m. ngwa were ya nwayọọ. enwe ihe m bịara ịgwa gị abịara m izi gị ozi ọma enwetala m ọrụ eh, ọnụ anyị ga na ọ ga-awụ ọwa anyị ga na-eji eh, na-eleta ụwa ma emechazie nwa ike goteziere gị igwe iPad gị n'ahịa <laughs> Tony ikwere eziokwu <laughs> uwe gị kwuru n'ezigbo okwu chekwara elee n'ụlọ ọrụ nwetara ọrụ a mm, ọ bụrụkwa ọ bụrụkwa ọrụ oyibo ọkwa ọrụ ebe a na-eri nri hm? ebe a na-esi nri o n'ebe a na-esi nri mm. <laughs> chai ok chekwara ebe a na-esi nri ị bụ onye isi n'ebe a mm, mba mba ihe m na-arụ ebe ahụ bụ isa efere efere nkụwa ọ sị gịnị isa efere isa efere efere nkụwa mm. chee chineke Tony, ekwuru m ya ekwu onwe onwere uri ịbara Tony onwe uri ịbara chekwara ka ihe chọrọ ka nkọrọ ndị ọyị m nwaanyị na enyi m nwoke bụzi ọsọ efere gwa gị ntị ọ maka ije ya n'elu ụbọchị ka nwee ike igotere gị igwe ipad gị na laptop nwoke biko si nga apụọ tutu si nga apụọ onye iberibe e, e, egbe eluigwe kurikwa anyị nga iweta n'ọrụ nwoke ihere na-eme akwa ije nnụ ije nnụ ije ụwa siri ike Ah, Jane. Ah, Tony. Kedu? Ọ dị mma. Kootu tishifu ọrụ ọhụrụ gị. Jane, a ga-emekwanụ gịnị? Ana m anwụ ike m. Ị ga-agbalịkwa ahụ maka onye nwe ụlọ ọrụ anyị madam Okirikpọ. Ọkwụ onye obi akpọ. Ma ịgbachi gị ike, ya ọ chụọ gị n'ọrụ. Eziokwu. Eziokwu. Ngwa nsogbu adịghị. Nga na anwụ ike m. mana ọtụrụ ọrụ a abụrụ ọdị ọrụ m tụrụ anya inweta ụmụ e m si agba ị ga-agbalịkwa jichie nke ike maka onwe gị ebe ọrụ dị n'obodo a mana ihe ga-adịcha mma m na-enwekwa ọtụtụ ndị mmadụ na-abụ n'aka ahịa ebe a ya anụkọtara m ọrụ ike agwụ m ọ bụ maka onye nwere ụlọ ọrụ anyị ama ya ama n'obodo a otu ọ na-adị ngwa ka anyị na-eme ije nnụụ ije nnụụ ije ụwa siri ike ije nnụụ ije ụwa mo ije ụwa siri ike nchọwa mbimo ụzọ adachie mbọsị nzuru n'uwe mmiri ama bido mo ije ụwa mo Davis Davis Davis. lọ́jọ́ rẹ̀ lè bàrẹ̀ Davis. mpa ọ̀gẹ̀ ọ̀gẹ̀ ni eléyìí eléyìí bọ̀kìsì ahụ ma àti bido enwere onye nwụrụ eléyìí họ eléyị̀ bọ̀ m. ịchụka nna gị ọ̀hụrụ n'ime ọ maghị ime kedu onye nwere ego n'ime akpa m. maka ego gị ikwu na-akpa na na na ahụ asị na mmadụ nwụrụ adịochi ezuru gị ewere m ego ji eji jee baa moto gị ebe nchọ ọrụ adịochi ọrụ ị werela ego nna gị jee baa moto jee jee ebe ịchọ ọrụ adịmata gị ụtarịrị ahụghị mụọ ekwensu mụọ ihe ọjọọ kiketa ochi na-ezu na-agba ama gị nwe igbo enwere ihe ọzọ iri ndị ya ọ nwee nwa igbo a na-achara ụmụaka mma nụrụ nga otu ụbọchị akpali ụmụ silekwa afọ ịcha ka ị iji ihe ihe m ga-eme chere m natapa maka ego ịpụ na-ekwu m ikwu niile na-akọ m ọnụ isi oche ọ dịghị mma imediri nchegharị imediri mgbanwe maka ego ego mkpata ego ọ dị mfe ọ dị mfe ịkpata ego ọ bụ onye lere ụwa onye pụtara gị ụwa iji na-enye m nsogbu ofu mkpụrụ nwa ememe ihe ọjọọ nwa ọgụ nwa nwere amụ ya abịa ịgba mbọ hụ na akpịrị akpọwa ụlọ mkpọ na olee ibe ibe ịgbanye igbo a

ọ na-ara m ahụ ịpụ ọkụ nakwa m bịara ya ihe na-emego ndị iro si ka ya jee njem m lekọtara ha mgbe mbata anyị n'ụzọ na ya gara otu afọ mgbe na-asị onwe m ee ndị ugbu a amahụ na ụbọchị siri ike mmadụ mmụgide nwa mmụgide nwa n'otu afọ ụzọ isi kara aka e, inye ndị ahụ obere obere ọrụ e, ihe mgbagwoju anya ahụ ile onwe ha ụfọdụ n'ime ha anaghị enwe ndidi arịgoro arịkwasịkwa ọzọ arịgoro arịkwasịkwa ọzọ zụtụkwanụ na ike mba Eh? There you go. Ị na-eri ha ọ dịka otu ụbọchị ka a mụrụ ha dịka. Onye ma agba ma agba onye ma eche na-eche nke ọma. Ọ dị ihe a na-agbasa. Ọ bịa ka ọgọ ịma nke ọkọwụ nke nnekwu adọrọ wepụ ihe na ejide ya na paka paka paka ewu ọ nwụrụ asịrị sịrị ka ịkwa gị ihe na-eme ihe bụ isi njem gbasara okwu gị na ndị atụrụzara ọnụ na m gwara ndị mmadụ si eh, Ha ahịa a ga-ere ere mmadụ eh, e nwere akwụkwọ ha, gara ha akwụkwọ igwe degachara ha ha dere m nke ha dere nweta ihe ha dere ebe ahụ eh, gị mata na ndị ha, na-akpọ ha na-enye ọkụ ha ngwọta enyere m na kenebe mkpọtụ n'ime na mmanye gị eji weta ụgwọ nke a sị na ị mụrụ amụ e, ego ya e, e, arịa enu ọjị arịa enu ọjị chere m aga wetara gị ka ihe dị ebe ahụ ahịa a ga-alụ ere mmadụ ụwa ijenu ike ije nnu ije ụwa gboo ije ụwa siri ike nzuru n'uwe mmiri ama bido Ichenu, Ichenu, Iju Asirike. Ichenu, Iju Wambo, Iju Asirike. Ucho Wakimo, Uzadachi. Ije ụwa ile mgbe ọ ga-eji ebi chai ekwedu gụchara akwụkwọ guruo na mahadum pụta na-ebu intalọk eji emezi mberede mbịa si nga buru bewacha ọha m ebe e, lekwe n'anya mkpụrụ iri na abụọ naira iri onye gụchakwa akwụkwọ na mahadum buo ihe a iri na abụọ na iri si njem buru ejema akamaka ebe na n'ise ya emepa ịpasị eledi ewu ya esi m njem mbụ nsi n'ala mee buru mkpụrụ blọk iri bugo n'elu isi m ọ naira ise ọ ka m na-ekwukwu ya ọkụkọ si ya jide mma ọkụkọ egbe pa efe n'elu na-eti nwịọ nwịọ na-asị ya bụ na-ebe ahụhụ kwasị ihe jiene ga-ehi anụ ọkwa ka ọha n'olie ka ọha nụkwa olumo echigwa afụda na ekpu ọwa ịnwa nwa echi echiwu nke anyị echiwu nke anyị elezi mgbe e ji ewezi echi anyị ọwụ ngụnụ gị lada ukwe nga akpa oge na-eru mgbe e ga-eji atụli aka elu ụna bịa kpọọ nsị mbịa tiwuru n'ọgọ ọkụkọ ọbụla egbuchicha mmadụ bụ ije nnu ije nnu ije ụwa siri agị na-abịa bikọ ọwụ ebe a ọkụ ụdị nwaanyị abụọ nọ ha jide

hai cũng ngầu con ờ, cỏ mà nhau nào cũng một lúc hết thì có nghe ông bà cả ông bà cả Hãy subscribe Spider-Man. Oigan, de van a ganar. Bueno, bueno. 你给我干嘛的？我下午干嘛的？你有说的，你昨天那晚我那，也是你明白吗？你不能块？这。 ya bụ na ị na-aṅụzi igbo ị na-esezi ihe a na-esezi olee ihe dubara gị n'ụdị ọnwụnwa chineke olee ihe mere m ji atọ ụdị ahụhụ a n'ebe nwatakịrị ahụ papa chirema jụọ gị olee otu i siri matasi ihe nji n'aka wu igbo iji aṅụlie m site n'afọ ole m gbara ekwesịrị m ịma e kwesịrị m ịma ọ nọkwana n'anya nọ gị nnọọ n'anya leni gị ị na-ajụ m ya eme ndị na-esi ị na-afọ ozu ịnọ iri afọ ise na nnọkọwa kọwara ya afọ ise na ise mana isi na-ahụ ọnụ ebe niile na achọ ọcha isi awụ onye hụ gị gboo ya echee m ịnọ otu narị afọ ọwa ahụhụ ọwa ahụhụ nwoke emi papa gbapụra nka m ji ụgwọ nwa nwa ọ bụrụ naanị na ọ ga-ekwe gị ịṅa m ntị n'olu na ndụmọdụ a ihe a na-ese ese ị na-ese aṅụrụ mmanya na-aṅụ ma ihe ị na-agagharị na-ebepụsị onwe gị n'ime obodo ọ bụrụ naanị na ị ga-akwụsị ya ọ ga-abara gị uru wetara gị ezi mkpọrọ nke kacha nke o nwere ike iduba gị n'ọkụ mmụọ ẹni bene ma ejoge ma ịgala ọkụ mmụọ maka onwe nọ n'imi ọnwa ọkụ mmụọ ole na agoti na ọgbọdị isi ego oge a gwara m sị mgbe ị dị na okorobịa na ịchụ ụcha mana ala ahụhụ emele gị ga ego jicha ke n'ọkụ mmụọ ọzọ gbuo ị na-anọghị n'ime bịa papa ọ gakwara gị nnọọ mma gbuo ya ga-eburu n'ozu onwe gị gbuo fụọ nga bụ fọm ewere ọkwụ gbuo ya rakpọọ ya anya so ebe onye na-adụ mmadụ ọdụ iduba onwe gị ọdụ ile ọga ukwu a na-akọ gị ọkọ chọchọ chọchọ chọchọ kọrọ gị kọrọ gị gele m ebe m nọ na-ezere onwe ike kọfụta n'ụwa ahụhụ bịa nga bịa gị bịa ndụmọdụ okwu dị maka ihe nọ n'ime ụwa n'ime ụwa ọkụ debe isi ego marịa nyere gị aka nna na nyere gị ha ihe niile m na-ekwu m na na na-alafụta oge ma onweghị uru onye nwe mere gị ebere Tony ọ bụrụkwa na ekweta m na nke ikwu mana chetakwa na nwaanyị ọbụla chọrọ onye ga-elekọta ya anya hmm? ahụ m chọrọ ego achọrọ m nwoke ga-elekọta m anya Tony ayasasigo Tony enwerezi olileanya ihe niile ọ na-agwacha m bụ na m nwee ndidi nwee ndidi aga m enwere ụdị ndidi aruo mgbe ole gwanụ m ana m agwa gị mgbe ọbụla na ọ dị mma mmadụ abụọ abụghị naanị ihe gbasara ego kama ọ bụ ihe gbasara ịhụnanya ana m ayọ gị biko ee eh, achụpụna nwa okorobịa kwado ya nyere ya aka eh, nne m nyere ya aka biko eh, biko jidekwa na chinchi gwara ụmụ ya na ihe dị okwu ga-emecha jụụ biko nwere ya ndidi ọ ga-adị mma ị na-atọcha m ọchị ị na-emecha ọcha na-atọ m mwede a ndidi a ruo mgbe ole ohe m na-ajụ aga m ụdị ndidi a ruo mgbe ole ihe mmụọ maara bụ ma ego adịghị ịhụnanya adịghị Amanda ma nke m bụ na nketa nwere ndidi na-atọ ọkpụkpụ nwere uru biko ayọ gị na nwa okorobịa kama nwere ndidi biko ọ ga-adị mma ngwa hmm? imeela mana aka na-ekwetekwa na nke m kwuru ma ego adịghị ịhụnanya agaghị adị biko ije ije ụwa siri ike ije ọga ọga biko anyị na-ehi ụra ebe a biko ebe nke wa na-ehi ụra ebe mmadụ ṅụchara mmiri ọga ebe nke obi agaghị adị ya mma onye bụ abịa nga abịa ṅụcha mmiri ọ mezuru ike onye ahụ akpụrụ akpụrụ n'ebe ọ ebe ịṅụ mmanya ị gara asị na ejuru edu njuziri ejuziri nwa ya mụ na mmịa ọ nke na ya gị ị na ọrụ gị kama ị ga-asị ha m pụọ tutu ga akpọta ụmụ ọrụ gị ha bịa buru m bufu m ebe a gaa na-ekwu ha onye ị na-arụ n'ọrụ ga-ewe iwe ihe na o meghị gị ya ga na ọ dị mkparị nwunye ya biko si a pụọ si a pụọ gaa n'ụlọ oyi ga-ezuru ike ka ihe nwunye ya echibu unu ha unu nwa unu nwa ụbọchị echi echi na-abịa nke unu ngwụkwanụ na anwụ dịkwara na ndụ adị onye onye iberibe ị na-achụ m isi m pụọ n'isi gị ime isi ka mbe isi ka okitara anwakwabo aka m adịkwa ọjọọ gbanị ya onye isi onye isi chere unu amasị anyị na-aṅụ mmanya ebe a unu na ya nsogbu ọnwụ njọ ka isi ebe a pụọ ka mgbe ebe mmadụ n'afọ biko ndonu ndonu biko niile ebe niile mm. ọ gasị ebe a pụọ aa ana m akpọrọ agha anya ọ mgbara ọtọ bụ ọtọ gị ndị na atụ ndị na-abịara ndị na-azụ na ahịa onye na-eme ihe oke oge ya na-aga ị na-agbara mmadụ nwaanyị nwaanyị mbọ ịchọ m ọ na-aga m abịa nke ọzọ ịzụta mkpọtụ nwunye Esi ka kɛ ka bila ka na na na na na nɔnɔ ma dɔn. A kuma ka na ele bi ye nɔ k'a di mɛ sɛ ele yɛrɛ di mɛ n t'a ụkwụ <laughs> o gotere m ife mbi nsị ka m yiri ya uwe mee ya obi ụtọ ihe onye ogbenye ọnụ ntụ anụ mere onyekwa ọ nwanne nna m ke ihe Imaka. Ke hii meganga. Andy. Ona ka isi anabata m n'ụlọ gị. Anabata oyi gị nwoke. Hmm? Ọsị. Oyi nwoke. Biko kwa ọ. ndị Nna ha agwa gị. Nna agwa gị kamgbe mgbe Na ihe isi ike adị adịgide. Maka inwe ndidi i ga-enwe mmiri nsogbu adịghị <clears throat> egotere m gị ihe mm. ekwentị mm. Mm. chala <laughs> ọ na-acha ọkụ ọkụ na ya eji ahụ ụzọ n'abalị hmm? <laughs> <laughs> <laughs> um asị m n'ekwentị chai ihere ime biko bịa ka shi nga apụ rụchakwa n'ọrụ aga aga ị ma na ọ tụrụ m n'anya otu isi wee sị na nsogbu anaghị adịgide mana onye ọbụla nwere ndidi na-enwe mmeri ọ ihe a ka m na-agwa ndị enyi nwaanyị mgbe ọbụla ka onwe ndidi mana ihe anyị nwa bụ ụmụ nwaanyị jụrụ ịghọta wụrụ onye ọbụla nwere ndidi na-enwe mmeri biko ana m ayọ m ma mgbe ọbụla manda enyi m nwaanyị ga-alụgharị ibi iyi biko na mkparị niile ọ kparịrị gị ana m ayọ ọgụ ka ịgbaghara ya ma nabata ka muwa namasi amai namasi yakuku sitagure yamai okatechabana mama yakutaona abale ini m ihe niile ị na-eme ma anụ m ayọ bụ biko ka ịnabata ya biko ama ayọ bụ n'ọga-abịa ka ọ bịa ya ọbịa ma mgbe ọ ga-abịa ka ị were ịhụnanya ka ị nabata ya ma gị nwakwa iyikwara nwoke nwere obiọma ga nwaanyị anya ọkọma ọchị mbosi nzuru n'uwe mmiri ama bido mmụ ije ụwa m Thank you. Nintendo ọka ndị arụrụ arụ obi nọ n'azụ ha bịa ha so ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa ọwa nwa gị chi echi hụ echi wụ nke anyị elekwana mgbe echi ga-eji awụ nke anyị mgbe anyị nwụọ fụkwana karịsịa tụkwana anyị chịda anyị nyekwana anyị ọrụ Yani marwa. Yani maru. Muna nyaya maru. Ada me wera nkwacha. Kwa wasu kuma. Ndiyara na ndiyana chi achi wuchochi. Anya. Eh? Lele ho. Hey. Anya kewe. Ndiyara Ibe egbere m. Nna gị ka ị kpọga. chọrọ nri meri ya. Aga m ime otu ahụ. Ọnwụ nnọọ na o nwere gị idomere n'ụlọ m afọ. na n'anya. Ha bụ puku naira abụọ e wee goro ele ga-apụ m ụbọchị ọbụla m jiri ọrụ aga m ahụ mkpata ego chọrọ imefu na-adịghị emefu na were gaa mepụta ahịa ime mgbe tu kamgbe ishi ọwụ amụ na ka na-eso okwu nne tedi mana ị gwara m ugbu na ihe bụ puku naira iri abụọ na ise kedụ otu o si wuru ndị iri naira isi n'anya nwoke m ga-aganye fọm ewere atụrụ atụrụ ihe nche ya bụ na ị sụchaa ụgbọala kpata ego gị were ji ṅụọ mmanya ma ụmụ igbo gaa jee chọrọ m nri ụfọdụkwana ele ebe ọ ga-eji esokwa n'ụgbọelu ewetakwana enye m ihe ọwụ mgburu pụta ụwa kọwa akara aka kọwa ochinachi bọị bọị kwuchiri m ntị ama gị anya na bọị chọị ndị Igbo si mmanya gazi ije a na anwụ ya mmanya agaghị ije a na anwụ ya aṅụ n'anya enyi ya enyi ya ikushemi ntị ji nga afọ ọ na-abịafe ogbe wụrụ nkere ụkwụ na agbalịkwa ego elu na ekwe m agwa gị aga m eje chọọ ntọala mara ihe bụ ọdị ọgba anyị n'ala ọ kwesịrị ka emetere gị ebere ka m dochie onye ile ụzọ ma ma ọ bụ ihe obu nkụta ụwa pọbụ akara aka oo bọị bọị bọị bọị ama ama ama agbalị gị bọị bọị inye inye m bọị inye m nsogbu a si nga afọ tufuo m agbalị ikpe gị n'ihe ị gakwana mgba agba enweghị olóhùn ihe wute ịla ha eme ka ije nnu ije nnu ije ụwa siri ike ije nnu ije ụwa ogene Amanda ogene biko biko gbaghara m na ihe ọjọọ niile mere gị biko abịara m karịa gị ama m ihe batara m n'ime biko gbaghara imedanyị na ama m njakịrị ka ọ gịnị o si m n'obi emume eme ha o ka m chere ịdị ime mbakwa ime m dị maka gị nke ijizi wee jụọ taazị m ka isi gbanwee enwe onye ziri gị bịa gwa m ihe onweghị toni enweghị onye gwara m bịa rịọ gị tụna abịara m abịara m chetacha ihe niile otu isi wee fụọ n'anya tụna biko gbaghara m afụrụ m gị n'anya ịma na afụrụ m gị n'anya biko aga m emejọzi gị ọzọ aga m akparị

ìjẹnu ìjẹnu ìjù wá sí rí. ịnega amama m ihe na-akọ ama m ihe na-akọ gị nwa mụrụ m ịmakwa na ihe m pụrụ ime ya wụrụ na ọnwụ gị mere ihe nwaanyị a na-ekwu gịnị mere ga bụ ọrụ kemgbe abalị atọ gara aga gịnị mere ga bụ ọrụ ka m jụọ gị nke ikpeazụ ọ gị were gaa nwaanyị a sị na ọ chọrọ enweghị ego m hụrụ mafọ ka a na-ezu ezu ezu m ego ya Anthony asị m gị bara n'ime ụlọ ndina nwaanyị ahụ nwoke nwe eziokwu nwa tupu nwetịkọrọ gị obodo niile onye ndị na agbakọta ebe a bịa mmemme mmemme mmemme mfọ gị n'ihu ndị mmadụ kwukwara m ya ekwu ya bụ Tony ị ga-aga na nwunye onye ọzọ n'ime ụlọ ya mama wotara ngwa ka m gwa gị nke wezu nwaanyị ahụ rụbatara m n'emume ya gwa m si dina ya ma chọzie oke m cha e, agbapụ gwazie ya nne na echere m ka m saa ahụ ebe a ka m shizi gbafuo ihe gwara m eziokwu ihe otu o si m m gị eziokwu niile emesa m ya aka asịkwakwa m gwa gị aga m agacha ebe ahụ ọzọ ị na-agachi ọrụ agachala m ị na-agachi ọrụ ee nke ịkọrọ ugbo atọgbuola m ngwa gị ntị ka ị hụ n'ọrụ ahụ ị ga-agachi ọrụ ị ga-agachi ọrụ ga rụọkwa ọrụ gị ahụ ọzọ ka jụọ onye ga-enye gị nri ọmụa Angela mbịachiebe bunye gị gị rie tụgbuola onwe gị na asha ị ga-aga achụ ọnụ gị mara na enweghị ihe ọwụla imere gị mara na aka gị dị ọcha ị ga-aga achị ọnụ maka na aga agachighị ọrụ ahụ na echichi ụlọ anyị ụlọ aga abadị mụ na gị na ọ gada aba mụ na gị akpụ mmiri n'ọnụ kwuo ya akpụ mmiri n'ọnụ kwuo ya ntoni bịa gachikwa ọrụ o gaa ha ọrụ ụlọ aga aba mụ na gị ị ga-agachi ọrụ biko biko ewekwala m iwe ana m apụta ugbu a biko biko apụtawala m ị ahụ m ugbu ugbu a hmm? emechakwala o Tonia ị kwadochala ehe biko ee eh, pụtawa na nkwu ana m apụta ugbu ugbu a si achọkwa m ịchọ gị achọ ma m rute nga ahụ 什么意思咯？从开边，开始开始不是没弄。我讲的独立工号。嗯，独立工号。呃，你讲的。嗯，独立的意思。也没弄，我我也不知道，然后就什么。我一看，妈，这是要给我。

na nnọọ toni ọhụrụ ga nnọọ sọwadị unu biri wenu nnọọ alaala m echi in nzuru n'uwe